Holder nwetara ihe ọ chọrọ e nwere ụmụnna nwaanyị atọ bi na Shanghai bụ obere agwaetiti dị na Indonesia n'afọ ole na ole gara aga ha atọ nọ na-arụkọ ọrụ ọnụ n'akụkụ mmiri ihe eji mara ha na agwaetiti ahụ bụ inyere ndị mmadụ aka ịghọta Baịbụl ma n'oge ahụ e nwere ọrụ ọzọ ha na-arụ ihe mbọ ha na-eme bụ na ha na-abanye n'ime mmiri ahụ bupụta okwute n'akụkụ mmiri ahụ ụfọdụ n'ime okwute ndị ahụ na-aha ka bọọlụ ihe ọzọ ha na-eme bụ ịnọrọ n'obere oche eji osisi rụọ jiri hama na-akụrịsị okwute ndị ahụ ha epekarịa akwa ọkụkọ na mpe ha mechaa ha etinye okwute ndị ahụ na bọket buru ya gazie n'ebe ha bi ha na-agbazi okwute ndị ahụ na nnukwu akpa otu ọ ga-adị mfe itinye ya n'ụgbọala ga-eburu ya a na-eji okwute ndị ahụ arụ ụzọ aha otu n'ime ụmụnna nwaanyị ndị ahụ bụ Hulda otu ihe si dịrị ya mere ka ọ na-eji oge buru ibu arụ ọrụ a karịa ndị nke ọzọ ọ na-eji ego ọ na-enweta akpa afọ ezinụlọ ya ma ugbu a e nwere ihe ọzọ o bu n'obi iji ya eme ọ chọrọ inweta tablet ọ ga-eji na-emepe JW Library Hulda mana vidiyo na ihe ndị ọzọ dị na ya ga-enyere ya aka n'ozi ya nyekwara ya aka ịghọta Baịbụl Holder rụrụ ọrụ awa abụọ n'ụtụtụ ọbụla ruo ihe dịka otu ọnwa na ọkara. Ọ kụriri okwute ga-eju otu obere gwongworo. O mechara nweta ego ga-ezuru ya ịzụta tablet. Holder sịrị, ọ bụ eziokwu n'ike na-agwụ m ma m gaa kụcha okwute ahụ aka a na-afụkwa m ụfụ m chefuru ihe ndị ahụ niile mgbe m nwetara tablet m nke nyere m aka ị na-emekwu nke ọma n'ozi ọma na ị na-akwadokwu ọmụmụ ihe nke ọma o kwukwara na tablet ahụ nyere ya aka n'oge ọrịa coronavirus malitere ọhụrụ n'ihi na ọ bụ ekwentị ka eji na-amụ ihe na-ekwusakwa ozi ọma obi dị anyị ezigbo ụtọ na Holden nwetara ihe ọ chọrọ isiokwu agwụla